iche eze ọdịnala dị kemgbe gboo kemgbe ụwa afọ iri ọ dịkwana onye ọgụlụ ọhụrụ mụọ ololo ọ dịkwana onye ma afọ na-eji amụ eze ahụmana eze mma bụ aha mmadụ ya mere ndị nwe mmadụ otu a ka anyị si abata na igbo ndị ọma nke taa na Hill Media Africa iwetara unu omenala igbo nke taa a sị m agwa akwa na onye isi ahụ onye nwụrụ ya ga ebe akwa onye dị ndụ ebe agwụrụ onye isi si ndị oge abịala ya sọ onye ya leghe anaghị agara isi jee gbujie olu onye mere ya nọ taa bụ eze ọdịnala ọha obodo ogbe kpụrụ na nke onwe na kasị m obodo ahịa azụ mbiso alịkara nkwụnyere igbo kete anwụ dike akara ọhịa sịrị ya iru dike na-eji anyụ mma nkụ nwoke mara mma ahụ ya ama enyo eji ele mma ugo ejire mmanụ nke izizi ke ndị ogbe na ndị mbise niile gbaa gburugburu ọ dịghị onye ọzọ m na-ekwu okwu ma ọ bụghị His ya Highness eze Sir Patrick C. ọma ezi udo nke atọ nke ogbe kpụrụ na nke onye na kasim obere ahịa azụ Mbiso His Royal eze Pat C. ọma onye mụ na ya onye jikwara okwu nke ụbọchị taa na-ewetara na ihe omume awụm m Anyanwụ eze birikpe udo dịrị gị eze dịka ọ dị ọla obi gị ka anyị nọ asịkwana ji awa ahụ ihe ka ubi ere ọba eze asị m ajụ gị onye nwe onye eze hmm, onye eze onye pụrụ iche chineke jiri aka ahụ from eluigwe anọkwala naanị chineke na-eji eshi eze onye eze onye chineke jiri aka ya họpụta ka ọ bụrụ onye ga na-edu ụmụnne ya nke pụtara na Chinemeze udo dịrị gị eze m ee eh, biko ka m jụọkwa gị ọzọ ee eh, amaara m kem ụwa afọ iri kemgbe enwere eluigwe nwe elu ụwa anyị enwela eze mbụ onye bụ eze mbụ onye na onye ka ọ chịrị anyị nwebụrụ dịka otu obodo anyị chịrịdịrị ogbe chịrịdịrị hmm. ama eze udo nke anọ n'ala ogbe ugbu a anyị nwebụrụ ozi udo nke mbụ late Boniface Ajụziobi nwoke nwee eze udo nke abụọ ụkwa late Dominic obere nwa anyanwụ and now mụa ga jizọfọ ogbe as Ezeudo nke atọ eze elect eze elect chọrọ ikpe bọtụ gọọmenti enyechala m eh, lelarịrị agala ejekwele ihe m sịrị eze o nwere ajụjụ m jụrụ asị m mgbe Chineke dịka m kwuru mgbe Chineke ekere ụwa Enwere eze mbụ tupu ya bịara unu n'aka dịka eze ọdịnala anyị hụrụ ebe ka anyị taa eze m na-ajụ sị onye wee eze mbụ ahụ chiwụra ma elu ma ala onye chịrị eze mbụ nke aghara ha ahụ chi na-ekele onwe ya wee eze ihe anyị gara ngagharị chiri e, eze aya eze ndị eze aya jicha ahụ niile ha gbara ebe ụbọ ya odibo odibo gbagharị odibo ya wụ <laughs> eze chineke wụ eze ka eze gbam ụwa mara gị mma ee ajịkwana ama ma eze masị gị olee kemgbe na mgbele usoro a na-eji ahọpụta eze n'ala Igbo ee eh, n'ala Igbo anyị a na-avụ eze avụ ndị obodo na-eji ahọpụta ụmụ ndị ya ahọpụta ndị ichie na ahịa ha ahọpụta eze ogwe ndị ya gba akụ aka pịa ahọpụta na pịa mara aka pịa gha aka gha ga-apị aka ọ dịghị ofere ụmụnna gị ga-adị sị gara anyị ije hmm, ihe nwekwana aka si n'eluigwe bịa ọ dịghị izi ọ dịghị ofele eze ajụjụ ọzọ m chọrọ ịjụ gị ka anyị mee ka anyị gbafuo ya ọsọ emasị ajụjụ ọzọ m chọrọ ịjụ o nwere ndị iche otu ndị ka anyị si ahọfụta eze ebe na ebe mba ndị ọzọ dị iche iche e nwere ihe dị iche ee ebe ndị dị ama na mba ọzọ eze ha na-apagharị apagharị mana eze ka anyị ịhụnanị e anyị ndị Igbo anyị shirikeo aparịghị aparịgha o nwere ike abịa otu obodo m dị e, ọnụmara ka echicha efu ọnụmara ka ọdachi ya a ga-agbakọkwara aka ha ọfọdụ onye ọnụmara ka ọdachi ya otu ọ ga-adọtere ya agazuo ihe kwekwere mee ya ka obodo dịrị ji olee ọnụmara chi ga dị ka ọ dị taa n'obodo unu amchi ya n'ugbo ụmụọma mhm. ogbe amchi ya kwanyeanwụnwụ onye ahụ fụrụ anyị ma ahụ hụsara anyị saa ahịa họrọ otu ha họrọ m ọ dị mma eze biko abịa n'ala Igbo e nwere ndị a na-akpọ ndị isi ala ya wụ ndị prezident bịa nwee ndị gọvanọ ọchịga steeti nwekwara ndị ka kansụl ime obodo chiga kansụl ime obodo dị iche iche dịka otu steeti ya dịwa imo steeti e, dịka anyị nọ n'imo steeti taa e nwere kansụl ime obodo dị iche iche na steeti imo nwekwara ndị isi oche kansụl ime obodo ndị a dị iche bịakwa bịa nwee ndị eze ọdịnala olee ọrụ dịịrị ndị eze ọdịnala n'ala Igbo akpọrọ ya ma eze ọdịnala hmm. mfulala hmm. anyị ga-anọghọ nọghọ nọghọ ọnwụ na-eji ewefu anyị hmm. mana ndị ka ọdọ ndị chi afọ anọ afọ olewele ha chigharị okwe onye ọdọ abata onye batara na ya anabatakwa ya otu gọvanọ ọ dị ya bara aha anabata ya ha echirikwa okwe ha echikwa agbadokwa onye ọdọ ha anabata ya mana anyị nwa ga-egbu ihe dị ya na-anabata na-akọrọ ha ọfọ ndụ ka obodo na-aga n'ihu ya hụ na anyị ji ọfọ <laughs> ndụ anyị wụ ka ọnwụ ọnwụ anyị ji ha ọnwụ yiri nke ndụ chineke nke arịwecha otito eche ma ọnwụ ji ma ke ma ke ebe oke ndụ asị m ya gazi <laughs> ka biko eh, biko eze ama m na abịa na omenala igbo e nwere omenala ndị kewu echeta e ama ọsụ na ndị ka ịjụ karịrị udere si ka nka pịa n'isi nwekwu na omenala ndị wụ eh, gị nwunye otu ga-agbawa nkwa ele mbụ na ọgbara iji hụ na apịrị isi kpamkpam bunye niile gbasara um, omenala ndị eke ewu jọgburu onwe ya na ajọ na ekpeti gị ji ntị anụ elepere mbụ na ịgba iji hụ na ndị eke ọhụrụ ahọpụtara gara n'ihu very ahịa ịhụnahịa dị ka nwanne ya iko jọgburu onwe ya mm-hmm. ma na-amụ ejima egbu ejima adịkwa ka egbughe ma a na-eme nnọọ arụ arụ ala dị iche iche ha lụsịrị ọgụ ma ụmụaka aṅụghị ahụ aṅụghị ama m ebe dịka echefụta anyị lụsịrị ha ṅụcha dịka uru abara na-alụsị ihe ndị ha ọkụ ogwe ndị ka bara uru n'eke nwata tede n'ụtụtụ ya ekele onye tọrọ ya kelekwe nne ya na nne ya onye akpa ịkpa azịza jee zee ezi dede good morning dada good morning nwe ndị niile so nara ịkwụ ihe ugwu dị iche iche nara nwa agbọghọ ibi ndụ dị mma abịa elu ya n'anya anya aṅụrị ya kelechi hmm, bulie elu nwụrụ nwa ngwa anyị gọzie ya gọzie ya ya kwụrụ ebe ka eji ekwu okwu ebe ọ dị mma eze biko adịghị ama ma nye onye ọzọ m jụwa ele mbụ na ya maka na amarala m na o nwere omenala ndị dị anya na-arabacha na ihe dịka amarala m dịka m ji bụrụ onye Igbo e nwere eji awụrụ ịmanye nwaanyị ma di ya nwụọ asị dịla ya dịla ọ ga-aṅụ mmiri ozu asị ya bịa lee igbo ozu nwee nwụọ onye ee ama m sị arụ ndị ụlọlụga ọgụ ịnwụda ihe ndị anyị ma ndị kere di marụ nwụọ ụmụ di ya narị ala narị ahụ di ya gbawe aka ụfọ ha ebughị ose ya bụrụ di ya Eh, a ga-eji mmiri eji saa dị ahụ si ahụ si yi akwa mkpakara were bọtụlụ kpọọ yishi kpọọ yishi ihe ndị ahụ niile ya wụ ụnụ lụwa ọgụ e nwere apụrụ isi anyị kwụsịchala ya ọkwere ka ọ dalụwa ọgụ m na-achọghị ịkpa ahụ agala akpọkwala kama e <laughs> nke ihe ga-ekpara anyị agala akpọla aka amara ee biko eze ma jụọ ọkwa gị ọzọ eze ozi rutere anyị na n'akụkọ anyị nụrụ nọ na ọha obodo ogbe na mgbe na-adịghị anya ha ga ebikwasị gị okwu dịka eze ọdịnala ha ya yawu ezudo nke atọ nke ndị ogbe autonomous community ma wee ogbe kwụrụ na nke onwe ya na kasị nwere ya azụ Mbaise olee otu obi gị dịrị gị olee kwere mkpa ị na-ekwe ndị ahụ fara gị sị gị were eze ya obi dị na m ụtọ ya wụrụkwana gị obi ga-adị gị ụtọ ọla ezi ụmụnna m ndị nwe m gbara mbọ akpụ ego emewe niile ịhụ si ekpuwere m okpu enyochakwala n'ahụ m bịa hụ si am tozuru ịgara ije ihe gọọmenti nyere dị iche uwe ndị ọdọ nyere dị iche uwe niile ahụ dị iche mana ka ụmụnna gị na-akpọ e, dokwasa gị n'etiti obodo ruo okpukpukwasa gị egosilara ee iweze e anyị gaa n'ihu ọkpọ nke m dụgharị ya chineke na-eji eme eze mepere n'ime eze ekpele nkwa sọ ga-abịa n'oge na-adịghị anya ọ ga-emezu ọ dị mma anụrụ m dịka kpụzie nsoro dịka ihe a ga-ehi odo na iri abalị abụọ nakwa iri abalị abụọ na otu nke ọnwa iri na abụọ n'ime afọ puku abụọ na iri abụọ na abụọ kpọmkwem na Central skul Ogbe e, e. ama m na nyeni na-akwa alụ ụkwa akwa Eh, of course eh, ihe niile ahụ kpakpalụ ụmụ ogbe akpọla ego kwado ma ndị nọ obodo oyibo ma ndị asa ha na-alụ ụlọ a na-alụkwana bụ ime ka ọ daa ụda hmm. eh, ihe isi eze ji ma akwụkwọ n'onwe ya ụwụ ichichi eze gị hụlatara ya ya ga lekwana ndị ehi na ya na-achị bịa were ngozi ahụ na onyinye ba wụkwasa ha n'isi ya wụkwasa ha n'isi ma kabinet chifu ma elu ma ala ha niile edu anyị n'ọrụ anyị achị obodo so ọ dị mkpa a ga-emekwanye na ọnwa disemba gbaa ọgụ abalị gbakwa ọgụ abalị n'otu ụbọchị abụọ ka ehi mbụ ehi a ga ekwukwasa okpu ka ọ dọkwa ehi anyị ga-efu ahịa anyị emere ịbara ahịa nkwa gwara m ekpela ihe ndị ọzọ otu eji ma ekpe ma ahụ niile ma ndị na-eme ịbara ma ndị na-agba ekpo ma ahụ dum His Royal anyị maara anaghị echi eze ma adịghị nwaanyị oji anyị makwa na ị nwere ugo eze onye ga-anọ gị na nwaaka aka ịkpa ihe he dịka ugo eze gị ihe ha na-echi gị eze olee ọrụ dịrị ndị ugo eze na ihe gbasara echimechi ha na-echi onye eze ugoeze dịka dị ka onye enyemaka eze ma nri ọ na-eri eri ma ịchịkọwa ya ma ahụ niile ọ nwunye ka ọ ga na-ezi ozi nwunye na-ele di ya anya lele di ya ee enwere m agadaga nwaanyị nnukwu ọnụ ga-ama m nwekwara m ụmụ dị ahụ anyị nwere ụmụ ụmụ ụmụ so ya bụ na anyị tozuru etozu anyị na-adịla mkpado ma niile a na-eme nwunye m nere anọ m ya ya na-ejikwa na akpọ ihe uge eze anyị gaa nzukọ anyị na-eji anọ anyị na-akpọ ha ndị oge eze ndị eze enyo ndị eze na-eji ahụ ụzọ onye jeje si kụkpụrụ eze ọ chọrọ ịkọ ọsụ <laughs> ma m gaghị akpụ ya n'igbo sef biko oge eze adịghị akpana n'ụpa je eze ee si ma iri ya na eri eri ma mee na-anwụ anwụ ma elu ma ala ọ dịgịla aka nwekwere nkwado na ume ga iji kwado emume a na-eme n'iri abalị abụọ nakwa iri abalị abụọ na otu nke ọnwa iri na abụọ n'ime afọ puku abụọ na iri abụọ na abụọ which bụkwaza adịghị gị okpueze dịka eze ogbe nke abụọ ee aga m na nkwadobe onye eze m ekwutechala ya onye eze kwesịrị ịmụ ka eze ya nwunye ya ọkwa n'otu m dị elekọtara m ya otu m kwesịrị iji ya ọ nwoke zuru ezu na nwoke ọ lụrụ nwaanyị otu o kwesịrị iji alụ mee ihe n'isi nwaanyị anyị amụọ ụmụ anyị enwenekwa ụmụ ụmụ chineke gọziri anyị nwaanyị mbụ lụsoro di o jiri ejima otu nwoke na nwanyị mee ya ọwụ ngọzi pụrụ iche chineke nyere anyị anya na-akpekwa ekpere si ndịka ọdịnala bụ ma ndụ m ndịka ga-elụba ụmụ m dịka nwoke ga-elụta ọ ihe wụ ugo na oche eze anyị nọ ee onye eze ekwuola si ugo eze o kwesịrị ịnwe ugo eze ilekwara ya anya ị ga-ekwusi o nwere ugo eze ọ fụta ga amasị mkpa fụtara ile ya anya o tozuru etozu ogbe họpụtara ya mgbe ọ họpụtara ha na-akpọ ya eze ụmụ okorobịa ọ jụọkwa na ogbe achụwa otu o kwesịrị ana ụmụ okorobịa ogbe dị ya n'ukwu ma ndị nne ma ndị nna ọ wezi ụmụ okorobịa n'eziokwu ee ugeze ee mgbe ọ gị ma hụrụ ya ihe m chọrọ ịjụ asị m o nwere nkwadobe dịka ndị ugo eze ndị ọzọ gị na nwere otu isi akpatawa mbọbọ iji hụ na e otu gị na ndị ugo eze ndị ọzọ onye ji ahazi maka mmemme a nakwa na ụmụ ibe gị ee dịka ụmụ nwaanyị ibe m aka otu ogbe dị ogbe e nwụrụ ama anọ ọma atọ nọ n'ogbe ụmụ okawa ụmụ ọma aghara na ala ụlọ ụmụ nwaanyị niile nọ n'ama anọ anọ n'ogbe akwadoole gbasara echiche eze a dịka ịgba nkwa ụmụndum keke ndụ nwaanyị nọ n'ogbe denu ndị ugo kwanụ ehie ha echiche onye eze m ọ ugo eze ahịa azụ ga idufụta m onye eze m abịachie m ugo ya ya wee ụbọchị ihe ga na-ewu anya eh, bekee french sọl ekorokwa anya ma isi ya nwa anya lere maka agọ ya ochi agụba ya gwara anyị elere ya wee na-ekwe anyị nkwa sị eyi ha anyị bịawa ndị ugeze gị ime anyị ọnụ mmanụ mmanụ otu isi eme otu ọwụla ogeze ahịa bụ ogeze ogbenye jụọ ha afọ uwe amara gị m ogeze ogbelunu jikere jikere ugeze nwere ozi nwere ị ga-ezi n'anyị ndị legha anyị na ehihie ozi nwere wo ha bịawa ehihie ha si ogbe kwadoro akwado

He Media Africa na-asụ ugbu a na m na-echekwala na bụkwa Isaac Anyanwụ nwuchi ọnwa kpọrọ n'ihu ka emesịa